nwanne anyị ojukwu si ada ụda otu esi eze nwanne anyị nwoke nke maazị onye ndu nya ka kama anyị etike isi ọnụ bịa na raund tebụl onye ọ na-edebezie nghọtafie onye ọ na-edebe ọkịka onye ọ na-edebe ihe ọ na-akpọ broadcast niile a na-emezi abụrụ anyị na akụta onwe anyị chịrị pantị ruru unyi na-asụ n'iro ọkwa asị na agha nyere anyị uche kedu ebe uche aha dị ibe agwụ nna m afụgo ma ọsọ abịala afụgokwa m agha fụta ya ma one ma one ibe na-ayị ụlọ ofe ụmụnne m biko ọ bụrụ na anyị na anya na elekshọn a na-abịanụ maka onye ji mma n'isi ọkwanye nwe mma onye ji mma n'isi nwe mma ebe ọ bụ na ndị a ji ngwa agha anyị bịasịba ọnwụ ee eh, no elekshọn nke a nke a nke ọzọ a na-aba nwere onwe mụnwa so chọọ ya onye ọbụla bụ nwa afọ igbo mana ote na ite mebere isi ewu ife eso m chọọ ya mana anyị nene ka anya bụ ife si aga kịta kịta abụrụ mgbe ị ga-agbahapụ nwanne gị maka mmadụ ịtọ nọ na front bụ ofe mmanụ onye ugwu na onye igbo